ọ bịara bụ onye abịawukwana ya ọ ga-abụ ọ ga-ana ka mkpumkpu aghara ịkwa ya gba nkịtị gba nkịtị kpata na ọkụkọ adịghị anyụ mamịrị ma okenye ama nọdụ n'ụlọ ma ewu amụa n'ọbụdị ikwu amarọ ọ bụkwa ibe ga-ezi ya igbo mụrụ nze igbo mụrụ ọzọ ekene m ụnụ ụmụnne m ndị igbo abịa ka m gbaziere ụmụnna anyị onu bụ Evangelist Jerome ya n'ihe ozi nke ozi na n'efere mba ụwa nke na-efegharị abalị one ma one ma one nke ọ na arụgarụ nwanne nwoke maka na ọ nwanne ya bụ mmiri enwe ọkara agba nwanne nwoke bụ pastọ Jerome ekere ọrụ eke ike dị n'awaja n'awaja mara amara na ọdịnana ndị ga-adịrị ndị ka nke anyị wee dịrị anyị ọdịnala Igbo adịbugbo gbuo tupu ụka bịa ọ bụrụ ndị nna nna anyị niile nabatara ụka mana ha sọpụrụ ụka ọnya kpatara eji nabata ụka ị gaghị na nke gị nwa dị so righteous than others ka m gwa gị ihe ị majority peoples na-eje na nke dibia bụ ndị ụka maka na ndị be na-eji ha anya ọma were eje oke ekpere ọ bụrụ na ị ya na nke ọ dabaghị chọọ ya na nke o nwere ndị si n'ụka baa n'ọdịnala nwee ndị si n'ọdịnala baa n'ụka kedu okwu ị na-ekwu ị na-eme peace na ala Igbo ka ị na-eweta division ọ ka anyị nwa bụ ndị Igbo ka e iru akwụkwọ ịbịa n'ihe gbasatara religion ọ bụrụ onli Christianity or tradition bụ religion enwe n'ụwa enwe Budist, enwe Hindus enwe Judaism enwe Muslim mana ịbata onye ọbụla na-akwanye ibe ha ugwu ịbịa n'ọdịda anyanwụ ịfụ na enwe so many mega men God like adibayo na ọtụtụ ndị ọzọ ha na-akwanyere ọdịnala ha ugwu ị gaghị afụta fụwa nke ha fụta na steji na-akpata ọdịnala ha maka ha ma ihe ha ga-ezute na ọ bụrụ na ha ekwuchi anya bụ ihe ha ma na ọba ama ya izi with maka na ọ nwere bandri ije steji ị na-ezi ozi ọma gị oke ama na ụma ataka akpa dibịa ma ma dibịa eji n'iwe esu oke ọkụ ka m gwa gị nke bụ eziokwu anwụ na-acharụ onye ọma na-achara onye omenjọ teach and behave like a Christ Christ abịa for division remember that Christ eat with a sinner a na-akụta mkpụrụ obi egbujie zochie ọ naghị ezu mata amata na ọ bụghị oke egburu osisi ka ọ na-akpọnwụ kwànyere ọdịnala ọ bụgodu o nweghị onye anaghị emeta ya it can come out in public and say it chọọ kọntaktị onye kpọọ ya nke ịbụa dị n'ime ya bụ nke ị na-acharenji ndị dibias ọnya bụ ihe igbo ji eji wee gaa n'iru ọ bụrụ na ị nwere ikikere na ị nwere pawa na ewe nne anyị nwoke bụ nna ndị Kalụ ka ọ nọ n'ụlọ mkpọrọ sins ịgbachi nkịtị ị naghị eyuzu ya pawa ewepụta ya <laughs> ee aha ụka na aha ọdịnala ka m si afụ bụ ife e. ehm, ndị igwe ndị eze ndị nze na ọzọ n'obodo na ihe unu ga-eme ka anyị Igbo wee juo oyi maka na a na-ama ọkwa mmiri a tupu obido izu ụzọ amaghị akpụ ogene nekwe ebu anya n'ọdụ maka na ikwu amarọ ibe ezie ọ gwụsịkwa ka ọ ha n'onu ka ikpezienụ ka ọ wee gazie onye na be ya onye na nke ya ihe dị n'ọdịnala dị n'ụka si iwu jikọrọ ọdịnala na ụka bụ fụ mmadụ ibe gị n'anya a nọ n'ebe a na-abụ izu imegide mmadụ akpa na nsi akpa na nkata ka iwepụ ndụ nwanne gị ndewo na ọ ga-ekwe gị ghọta tụsaa ozi a ka ụmụnna anyị sonye aka mbụ nwanne gị nwazi UC cheta na ọ bara agụba ọ ga-abara isi emesian